ndị kọrentị nke abụọ isi nke iri na otu ọ ga-adị m nnọọ mma ma ọ bụrụ na unu ga-anagide m n'okwu nta nke sitere na-enweghị uche ma unu na-anagide m n'ezie n'ihi na eji m ekworo Chineke na-ekworo unu n'ihi na ejikọrọ m unu n'otu dị ka m wee chee unu n'iru Kraịst dị ka nwa agbọghọ na-amaghị nwoke bụ nke a na-emerụghị mana m atụ egwu ma o nwere ụzọ ọbụla a ga-emebi uche unu ka unu pụọ n'afọ ofufo na ịdị ọcha nke dị n'ebe kraịst nọ dịka agwọ ahụ were aghụghọ ya ghọgbuo iv n'ihi na a sị na onye ahụ nke na-abịa na-ekwusa jizọs ọzọ onye anyị na-ekwusaghị ma ọ bụ a sị na unu na-anara mmụọ dị iche nke unu na-anaraghị ma ọ bụ ozi ọma dị iche nke unu na-anaraghị nke ọma unu na-anagide ya nke ọma n'ihi na ana m agụ na ọ dịghị ụzọ ọbụla m na-erughị ndị kachasị elu n'etiti ndị ozi ma a sị na ọ bụ ezie na abụ m onye na-amụtaghị akwụkwọ n'ụzọ ikwu okwu ma abụghị m otu a n'ụzọ ihe ọmụma kama anyị mere ka ọ pụta ìhè nye unu n'ihe niile ọbụla n'etiti mmadụ niile ma ọ bụ ọ bụ mmehie ka m mehiere mgbe m wedara uwe m n'ala ka e wee welie unu onwe unu elu n'ihi na eziri m unu ozi ọma nke Chineke ruru iye efu anapụrụ m ihe n'aka nzukọ Kraịst ọzọ na-anara ha ego ọrụ ka m wee jere unu ozi mgbe m nọkwara n'etiti unu nọkwa na mkpa abụghị m onye ọbụla ibu arọ n'ihi na ụmụnna anyị mgbe ha si na Masedonia bịa ha mezuru ihe nke fọdụrụ m iwe edebekwara m onwe m n'ụzọ niile ọbụla ka m ghara igbu unu otu a ka m ga-edebekwa onwe m dịka eziokwu nke kraịst dị n'ime m agaghị egbochi ịnya isi a n'ime m n'akụkụ niile nke aka ya n'ihi gịnị ọ bụ n'ihi na ahụghị m unu n'anya chineke matara ma ihe m na-eme ka m ga-emekwa ka m wee bipụrụ ndị na-achọ ihe ha ga-eji megide m ihe ahụ ha ji megide m ka e wee hụ na ha dịkwa ka anyị onwe anyị n'ihe ha na-anya isi n'ihi na mmadụ dị otu a bụ ndị ozi ụgha ndị ọlụ na-atụ ntụ ndị na-eme onwe ha ka ha yie ndị ozi kraịst ọ bụghịkwa ihe iju anya n'ihi na setan onwe ya na-eme onwe ya ka o yie mmụọ ozi nke ìhè ya mere ọ bụghị ihe ukwu ma a sị na ndị na-ejere ya ozi na-emekwa onwe ha ka ha yie ndị na-eje ozi ezi omume ndị ọgwụgwụ ha ga-adị ka ọlụ ha si dị asị m ọzọ ka mmadụ ọbụla ghara iche na abụ m onye na-enweghị uche ma ọ bụrụ na unu emeghị otu a otu ọ dị naranụ m nke ọma dịka onye na-enweghị uche ka mụ onwe m wee nyakwa isi nke nta ihe m na-ekwu ekwughị m dịka onye nwe anyị ga-ekwu kama ọ bụ dịka na-enweghị uche n'ihe ndabere wee na-anya isi ebe ọtụtụ mmadụ na-anya isi n'ụzọ anụ arụ mụ onwe m ga-anyakwa isi n'ihi na unu nwere obi ụtọ na-anagide ndị na-enweghị uche ebe unu nwere uche n'ihi na unu na-anagide ya ma ọ bụrụ na onye ọbụla emee ka unu bụrụ oru ọ bụrụ na onye ọbụla eripịa unu ma ọ bụrụ na onye ọbụla ejide unu ọ bụrụ na onye ọbụla eweli onwe ya elu ọ bụrụ na onye ọbụla apịa unu ihe n'iru ana m ekwu okwu banyere ebubo ihere eburu anyị dịka nke a na anyị onwe anyị bụ ndị na-adịghị ike ma ụzọ ọbụla onye ọbụla were anya ike ọ bụ na-enweghị uche ka m na-ekwu mụ onwe m nwekwara anya ike ha bụ ndị hibru mụ onwe m bụkwa ha bụ ndị izrel mụ onwe m bụkwa ha bụ mkpụrụ abraham mụ onwe m bụkwa ha bụ ndị na-ejere kraịst ozi ana m ekwu dị ka onye anya na-adịghị mma mụ onwe m na-ejekarị ana m adọbiga onwe m oke n'ọlụ karị ana m anọbiga oke n'ụlọ mkpọrọ karị a na-apịa m ụtarị nke ukwuu rinne anọ m n'ọnụ ọnwụ ọtụtụ mgbe ugbo ise ka ndị juu pịara m otu adịghị n'ọgụ obe ụtarị abụọ ugbo atọ ka a pịara m ụtarị otu ugbo ka a tụrụ m nkume ugbo atọ ka ụgbọ nọ n'ime ya kpuru otu ụbọchị abalị na ehihie ka m nọwụrụ n'ime ogbu mmiri n'ije ọtụtụ mgbe n'ize ndụ site n'osimiri n'ize ndụ site na ndị na-apụnara mmadụ ihe n'ize ndụ site na ndị mba nke m n'ize ndụ site na ndị mba ọzọ n'ize ndụ n'ime obodo n'ize ndụ n'ime ọhịa n'ize ndụ n'ime oke osimiri n'ize ndụ n'etiti ụmụnna ụgha n'idogbu onwe m n'ọrụ na ịhụju anya na ịmụ anya ọtụtụ mgbe na oke agụụ na akpịrị ịkpọ nkụ na obụbu ọnụ ọtụtụ mgbe na oyi na ịgba ọtọ na agụ ihe dị n'ezi ihe ahụ dị nke na-ayigbu kwa ụbọchị bụ nchegbu m na-echegbu onwe m banyere nzukọ kraịst niile onye na-adịghị ike nke mụ onwe m na-esoghịkwa ya na-adịghị ike onye ka a na-eme ka ọ maa n'ọya nke mụ onwe m na-ereghị ọkụ n'ihi ya ọ bụrụ na agha m ịnya isi m ga-anya isi n'ihe nke dịịrị adịghị ike m Chineke na nna nke onye nwe Jizọs onye bụ onye a gọziri agọzi ruo mgbe niile ebighị ebi ọ matara na ekwu m okwu ụgha n'ime Damaskọs onye isi ala nke nọ n'okpuru Aretas bụ eze na-eche obodo ndị Damaskọs nche ijide m sitekwa na windo ka esi na mgbidi rada m n'ihe akpara akpa m wee gbapụ n'aka ya